kedu ife kpatara na ndị mmadụ ahụ enyeziri mmadụ aka these days enwere ife nchọ ka e ịmụta n'ife nwanne anyị nwoke bụ dibịa akwa ọkọ tiwara akị na ọba na-ekwu ụfọdụ ndị bụ na iwe gbarafa mee na ha ha enyeziri mmadụ aka duto ife ụfọdụ ha nyegoro aka in the past kwuru n'ọnụ ma ọ bụ mmadụ enyere mmadụ aka onye ahụ emeghị ya appreciate ụfọdụ oge anyị nwere ndị na-enyere anyị aka ma ọ bụ ndị kwesịrị inyere anyị aka around us but duto na ya eme ha appreciate nke ha mere anyị o mezie enwezi onye ọzọ nwere ike inweta favor from them ma ọ bụkwa na ha nyere anyị aka anyị ejee n'ime obodo na-akọsasị na e, sinsi ha nyere anyị aka na ihe anyị na-eme aha agazi ma ọ na nke a mee ma ọ na nke ọzọ mee ma ọ na-ewere akara aka anyị o ike dị pọsịbụl ma na-achọ nke ị ga-egodo ihe nụnwa nwanne anyị nwoke bụ akwa ụkọ na-ekwu nwekwazie saịdị nke gị inwegoro experience na ya mebi na mmadụ enye nugoro gị aka ọ bụ na ọ bụ ego ọgwụ ego ma ọkwa na mmadụ enye nugoro gị aka ọ na-akpatara gị nghasasị na ya biznes ma ọ n'ihe ị na-eme o ike ishi ekwe ya experience with us ka anyị fụ ya on experience weda na mmadụ enyegoro gị aka isi ebe a wee bụrụ mmadụ na mmadụ enyegoro gị aka isi ebe ahụ ụwa ga-aghasasị aghasa ka anyị fịa na kọment sekshọn daalụ mmadụ nye gị iwe ịma na ụbọ ndokịta abụnụ na-abụ abịa sị na nwanne anyị nwoke nwe ego mana ba da enyelụ mmadụ aka nwanne wa nwe ego nwepụta mgbe onye nwe ife ikwu ajọ okwu maka na ị nwere ike nwa mmanya ị nwere ike nwa mmanya mmadụ ọ bụrụ na nwanne nwoke nyewe ife nwezie nke ịyọ ya onye lọwụ ị mara ka o si dolu nwoke ị nọrọ ebe ị nọ ṅụ mmanya jikwa ose onye ala ahụ onye n'ihi isi selapụ onye ama onye ahụ goni a na ebe ahụ ike o were uwe chi jee ka o jeje chọọ flem ya n'iru daman n'iru ya brọda ahụ elu okwuo ife ahụ ikwu mgbe ahụ nwanne nwaanyị akụpụ obi ya ebe kụpụ obi ya ebe ị nọ mmadụ nyewe ife ma opempe ma opi ibu nagide na ọ dịrị izi mmadụ inye mmadụ ibe oh. agwara m ọla na eze na o nwere ibe ka ọgwụ ego onye sị na onwe dị ka ọgwụ ego na si anaghị asị na ọwa ka ọ na-ewu nothing ka ọgwụ ego ị arụ iri ọrụ bụfe ịkpata ego ọgwụ ego bụ na ị na-azụ aka ọ na-aga aga gwọ ọgwụ eti ihe wee sọpọtụ ọ na-aga aga nothing ibe ya bịa n'ọrụ imechie one room ego eju n'ime ma ọ bụ ịla ọkata ụlọ ego esi n'elu daa ụdị ibe ahụ adịghị nwa bụ skam na m kwuru m na-ekwu bụ na abịa sị na onwe ebe m nọ asị na igbo abịa enyere ọrụ igbo ibebe aka igbo enyere uwe aka ebe ebe m nọ mmadụ binye mmadụ ahịa 20 milion onye abụrụ isi eri ego si ya na eke erila ahịa ọ ndị igbo na-akọ ya obi ka afọ mara nke ị na-eme ife ọbụla ị na-eme kwụba aka ọtọ ee ekwudo n'ife mmadụ nyere gị mmadụ nyewe ife ọlaiki ka ọlaiki gị ee na ọ bụla egwu ka ọ na-atụ ọ laiknes ka ọ laiki o ji wee nyewe mmadụ nyekwuo owe ọrụ laiknes ka ọ laiki wee nyewe ọrụ ụfọdụ ka e enye ọrụ kịta e were ọrụ mmadụ na-egwu egwu ọ dịrọ mma agwara m ndị mmadụ sị ya na onye ọ na ịyọ 1 million ịyọta ịyọ 500,000 ịyọta jidesi onye ahụ ike onye abụọ nọkata onye otu 200,000 jidesi onye ahụ ike ụfọdụ nọ n'ụwa afọ onye nyefe 20,000 ịnọkọtagodo ofu ụbọchị nwee prọb onye ikolobịa ọbụla nọ n'ụwa enwere onye ya bụ ọ bụrụ na ọ chọọ ya oke ka m gbazie we ofu ife ifu this week anyị nọ na amọ next week kpọọ oyo contact marụ na onwe ya nye nwụta milion naira ọ bụrụ na onwe ya nye nwụta milion naira ma ah, na ị nwere ọya ndị nwere onye enwe ọya ọhụ kọntaktị isi na-ebu nwoke isi na-ebu nke nwe isi n'ọgụ bụ akụ mezi isi n'ọgụ bụ nke nwe isi n'ọgụ bụ na-atakasị ịnọkọtagodu megodu kọlụ ya ka nye onwe m wiki mee kọlụ kwuo si na ịchọta milion naira ka ị ọ. ya ka ị marụ ndị ọyị iwu ya onye nwụta milion naira ka ị wee marụ na ụwa akpa akpọ ndị nọ n'ime enwe ha ji obi <laughs> ụwa yasa yasa so ịbụ onye nye onye ife onye ahụ bụchi ịfụrụ anya na ọ dụrọkwa izu mmadụ a na-enyelọkwa mmadụ ibe ife onye nnọkọta ntu a gụọ 20,000 50,000 100,000 wute ata arụrụ ọrịa nta arụrụ ọrụ imo wee dachi ahụ onye afọ laikiri gị ụfọ ndị a bụ inye ga-asụ obere ibe a kere ibe inyere bụ ibe a ka were ume ma wee na-agwazi ụsụ onye ọsọ ụbụrụ mana ị nwere kọntaktị ịma na ịnọkata mmanụ onwe ka o si do ikwu onye asa ya nye 5 milion naira mana o nwere onye bụ ọmụ o nwekwa onye bụ ka nwa o nwere onye bụ kwesịrị ịnọkọta ntu avụnụ inwe ezigbo kọntaktị na ọ bụrụ na sin kaadị asị ugwu sevụ nọmba esi na sin kaadị m ju eju mana sin kaadị niile ahụ nọmba niile dị ebe ọ onye ya enye m 5 million naira mụkọ onye kpọ ọsụ hei na ịgwazi nya n'oge na ọ bụrụ na ịgwa nya n'oge enye nge onye ahụ ọga onye ahụ abụrụ ọkwụ onye ahụ abụrụ ọyị <laughs> ị nwere ọyị ya agba mbọ ka ị nwebe ọyị